ọjị n'ala Igbo gịnị bụ ọjị ọjị Igbo bụ mkpụrụ osisi na-amịpụta n'osisi a na-akpọ ọjị o nweghị ezigbo ụtọ dịka mkpụrụ osisi ndị ọzọ ọ na-adị n'ogbe n'ogbe otu ogbe ọjị nwere ike nwee mkpụrụ ọjị ise isii maọbụ karịa otu mkpụrụ ọjị nwere ike ịgba ibe abụọ atọ ise ma ọ bụ asaa ma mkpụrụ ọjị Igbo na-agbakiri ibe anọ gawazịa. Mkpa ọjị dị n'ala Igbo Ọ bụ eziokwu na ọjị bụ mkpụrụ pere mpe ma ọ dị mkpa nke ukwuu na ndụ ndị Igbo. Mmadụ nwere ike ịbịa n'ụlọ ibe ya ya egbuere ya ewu maọbụ ọkụkọ, nye ya nri na mmanya ga-eju ya afọ ma ọ bụrụ na onweghị onye onye yinye ọjị onye ọbịa ahụ ga-asị na o ezi obi nabata ya na ndụ ndị Igbo ọjị na-egosi ihu ọma ịhụnanya na iji obi ọcha nabata onye ọbịa onye na-enweghị ọjị ga-asara ọbịa nsọ ọjị site n'isi ya biko akọla m ọlụ ọjị ma ọ bụ biko ọjị ejuru ụlọ ma ọ bụrụ n'abalị ghọsị ya abalị ewerela ọjị mgbe ụfọdụ mmadụ nwere ike were ihe na-abụghị ọjị mere mmadụ ọjị mana ọ ga-agwakwa ha na ya enweghị ọjị kama ka anyị were nke a mee ọjị ihe ndị ahụ enwere ike iji mee ọjị bụ ahụekere akụ bekee afụfa mmịmị aṅara ụgba ose ọjị mmanya ngwọ maọbụ mmanya nkwụ elu na nzu mana echere bekee enwere ike iji mmanya bekee oroma unere bụredi achịcha bekee a na-akpọ biskiti na azụ ọkpọ okporoko na azụ ndị ọzọ dị iche iche nọchie anya ọjị ọjị bụkwa ihe mbụ na-adị mkpa n'emume ọbụla a na-eme n'ala Igbo ma emume aghọrị ma ọ ma emume iru uju. Gịnị bụ iche ọjị? Iche ọjị bụ ihe zuru ọha Igbo niile mana ụzọ esi eme ya dị n'iche iche na site na mpaghara ruo na mpaghara. Ọ bụrụ ọjị ụmụnna n'ebe ụfọdụ ewepụta ọjị a na-ebunye ya onye kachasị bụrụ oke n'ime ụmụnna ahụ ma ọ ọ ọjị gịnị bụ ịgụ ọjị echecha ọjị e, tupu atabu ọjị a ga agụ ọjị mgbe echere ọjị ihe ọzọ na-eso ya bụ ịgụ ọjị n'ọgbakọ niile ọ bụ onye kachasị buru oke na agụ ọjị ọ bụrụ ọjị a ga agụ n'ọgbakọ ụmụnna ọ bụ onye kachasị buru oke na-agọ ya bụ ọjị ọ bụrụ ọjị a ga agụ n'ọgbakọ ndị ichie maọbụ ndị ọzọ ọ bụ ọzọ kachasị oke ma ọzọ mgbe echiri ga agụ ya bụ ọjị nwatakịrị adị agụ ọjị n'ebe onye oke nọ mana dịka anyị si kwuo omenala Igbo dị n'iche iche site na mpaghara ahụ a nọ na ya N'oduma ọgwụ mmadụ chere ibe ya ọjị, onye ga-agọ ya bụ oke ọbụladị ma ọ bụ ya wetere ya bụ ọjị. Nke a bụ na nwata anaghị agọ ọjị ma oke nụrụ. Ịgọ ọjị na-abụ ihe ịgba ume nye ndị nọ n'ebe ahụ a na-agọ ya. Ọ na-egosi omenala Igbo onye na agụ ọjị ga ewoli ọjị elu bido kpọkuo ọbasi dị n'elu agbara niile na-eme ire n'akụkụ ahụ ndị ichie ukwu na nke nta elu na ala ma rịọ ha ka ha bịa soro taa ọjị ka ha chekwada ndị niile nọ ebe ahụ ezinụlọ ha na ikwu na ibe ha ọ na-arịọkwa ezi ndụ na ogologo ndụ ahụike ọganihu akụ udo ọmụmụ na nriju afọ ọ na-arịọkwa ha ka ha gbochiere ha ihe mberede niile ndị iro nwo na ike ka anyị gọọ ji ibe anyị anyị ga-adị onye wetara ọjị wetara ndụ ise ndị ga-ata ọjị ga-atata ndụ ise egbe e bere ugo bere nke si ibe ya ebele nkukwakwa ya ya dịrị onye mma dịrị ibe ya ise chukwu ụwa agbara ukwu na agbara nta ndị iche ukwu na ndị iche nta mmụọ ukwu na mmụọ nta dị atọ ọjị ise elu na ala bịanụ tọọ ọjị ise onye isi na onye nta bịa taa ọjị ise ya bụrụ ọkụkọ ụzọ lakpuo ụra ise onye si na ya agaghị adị ya bụrụ ọkụkọ ụzọ lakpuo ụra ise onye hụrụ nwa m cheta nke wụrụ awụ ihe mere nwa mekwe ya ise otu a ka esi agụ ọjị mgbe gboo mana ọ bụrụ ebe a na-aga ụka a ga-agụ ọjị n'usoro emume ụka kama isi ise asị amen ịwa ọjị agọcha ọjị ọ bụ onye gọrọ ọjị na-awa ọjị ọ bụ awachazi ọjị abịa hụ otu ibe ọjị dị dị ka m kwuru na mbido ọjị nwere ike ịgba ibe abụọ atọ anọ ise maọbụ asaa a na-ewere ọjị agbaghị ibe ka ọjị rụrụ arụ ọ bụ ọjị ogbu anaghị ata ya ata ibe ole ọjị gbara nwere ihe ọ na-egosi na mba dị iche iche ọ gbaa ibe atọ a na-asị na ọ gbara aka dike ibe ọjị atọ na-egosi ogologo ndụ ọmụmụ N'akụ na ụba n'ebe ụfọdụ dịka ngwa na mba ise, onye na-awa ọjị ga enwere otu ibe masịrị ya naanị ya ma waa ibe abụọ ndị ọzọ kee ndị mmadụ. ji gbaa ibe isii maọbụ asaa o gosiri ezigbo ihe ọma ọmụma na chiọma. N'ebe dịka isikwu atọ na Oduma, anaghị atọ ata ọjị ahụ n'efu. a na-ekechi ya dote nweta ọjị ọzọ waa. Ụbọchị a ga atọpụ ọjị ahụ a ga-ezi ndị mmadụ gbuo ewu maọbụ ọkụkọ wee mere ya emume pụrụ iche ndị ahụ bịara emume ahụ ga-atụrụ onye nwara ọjị ahụ ego rikwa ghọọ ọ bụ onye nwara ọjị gbara atọ maọbụ onye nwara ọjị gbara asaa ka a na-enyekarịsị ọtụtụ ihe ewere n'ihi na onye ahụ na-ewetara ndị ọzọ ihu ọma na nke gbara asaa ọ bụ ya na-eme emume ahụ pụrụ iche adị eme emume a na nke gbara atọ ọjị gbara ibe anọ dị mma ọ na-egosi ahịa anọ dị n'ala Igbo eke ori afọ nkwọ ọjị gbaa ibe ise onye wara ya were uru ịta ọjị oke wasi ọjị ọ ga-ebu ụzọ were tupu enye ndị ọzọ ebe ụmụaka nọ ebe ụmụaka na-awa ọjị nwata ahụ wasịa ya eburu ụzọ werekwa ebe ụfọdụ a na-akpọ ibe ọjị ahụ buru ụzọ were aka ọjị e nwere ọjị dị iche iche ọjị ugo ndị bekee na-akpọ ya white kola ndị Igbo nwere ọjị efu na ọjị ugo nke na-acha zaa ka a na-akpọ ọjị ugo ewezụta na ndị agịrịkọla ọcha enwere ihe ịzụpụta osisi ọjị pụrụ iche iche ọjị ugo dị ka nnụnụ a na-akpọ ugo n'onwe ya n'ihi na ugo bụ nnụnụ a na-ada kwada sọsọ otu oge ka a na-afụ ugo n'ọnwa ihe mmadụ ọjọ ugo o gosiri ihu ọcha na ịhụnanya pụrụ iche dịgba gbanye ọjọ ugo n'ala ọ pụtara na ahụ gbara sam nsọ dị n'ọjị nwaanyị anaghị eru elu ukwu osisi ọjị a naghị echere nwaanyị ọjị ebe nwoke nọ nke a bụ nsọ ala nwaanyị anaghị awa ọjị n'ebe nwoke nọ naanị n'ọgbakọ ụmụ nwaanyị ka nwaanyị nwoke na-adịghị ka ma ofu ka nwaanyị nwere ike ịnwa ọjị ọbụla dị na nwata nọrọ nwata nwoke nọrọ n'ọgbakọ ụmụ nwaanyị ahụ nwata nwoke ahụ ga-anwara ụmụ nwaanyị ọjị nke a bụ omenala anyị Nwaanyị enweghị ike iji aka ya bunye ọbịa ọjị nsọ ala n'ebe nwata nwoke nọ. Ihe ndị ọzọ eji ọjị eme. A na-eji ọjị agba ndụ. Mmadụ abụọ nwere nnukwu esemokwu nwere ike iji ọjị wee gbaa ndụ. Ka e wee wezụga ihe ọjọọ ha bu. n'obi ime, enwere ike iji ọjị gbaa ndụ. ka e ka esi eji ọjị agba ndụ, ha ga-emepụ arụ ha wee were ọjị site n'ọbara ibe ha wee taa ya bụ ọjị. Otu a ka esi eji ọjị agba ndụ. E ihe eji e ọjị eme ka nkụ ejikwa ọjọọ ma ije ọ ga-adị mma ọ bụrụ na mmadụ enwe obi abụọ na ije ya ga-akwado ụjọ na-akwado ga-adị mma ma ọ ga-adị njọ o nwere ọjị awa ọnwa ya ọ tụọ ya n'ala ọjị ahụ kpuchie ihu n'ala ya amara na ije ya ga-adị njọ ma ọjị ahụ kpuo ihu n'elu ya mara na ije ya ga-adị sam otu a ka esi eji ọjị amara ihe ga-adị nke atọ eji ọjị azị tutu okenye akpọ mmadụ ihu ụtụtụ o nwere ike ịgbazị site n'ịnwe ọjị tupu ndị ichie na ndị agbara ojii rịọ ha ka ha wetara ya ihu ọma n'ụbọchị ahụ o mechee nke a tupu ọ gaba na be onye anwa a na-eji ọjị agọ mmụọ anyị ma ihe bụ ọgọ mmụọ pụtara a na-eji ọjị agọ mmụọ a na-ejikwa ọjị achụ àjà oge ọbụla a na-achụ àjà ọjị bụ ihe mbụ onye a gbara n'ihe chịrị oji na akwa mmụọ ga-achọ eji ọjị awụ iyi ọ bụrụ na o nwere onye eboro ebubo dịka n'ịgba ndụ ejikwa ọjị awụ iyi nke asaa n'ebe ụfọdụ ọjị bụ ihe mbụ nwoke na-agụ okwu nwaanyị ga-ewetara ndị ọgọ ya n'ụzọ ịkụ aka ọ bụ ọjị ka eji akụ aka ọ bụ ọjị ka eji eme ihe niile dị n'isi nwaanyị a na-eji ọjị arịọ arịrịọ. Ọ bụrụ na nwata mejọọ oke ọ ga-eji ọjị jee yọọ oke ahụ mgbaghara. eji ọjị ekpoziri mmadụ. Mmadụ na mmadụ ibi ya na-ese okwu, a nwere ike jiri ọjị kpeziere ha okwu na-esere ha. ejikwa ọjị enye oyiye. na ihe ndị ọzọ dị iche iche eji ọjị eme echere m na tata na unu amatala ihe ọjị Igbo bụ dịka m siri kwuo ị ga-amata emume Igbo marụ ka esi eme ya marụ nke ị na-adị eme ọfụma wee hazie ya ka ọ dị ka o si kwesị ịdị e nwekwara ihe nchepụrụ ọ bụrụgodi na okenye nọ onye a na-eze mma wee nọrọ n'ọgbakọ ahụ ọ bụ eze mmụọ ga-awa ọjị ọ bụ eze mmụọ ga-agọ ya bụ ọjị n'ihi na a na-afụ eze mmụọ dịka onye na-anọchite anya anyị n'ala mmụọ ma ọ bụ eze agbara ọnya ga-aga ya bụ ọjị ewezụgagodi ma ndị okenye ma ndị eze nze na ọzọ nọ ebe awa ọ bụ ya bụ eze mmụọ ga-agọ ya bụ ọjị chetakwa na nwaanyị adịghị agọ ọjị nwaanyị adịghị awa ọjị n'ebe ọ bụ na ewere nwoke ọbụnagodi ya bụ nwoke bụrụ nwatakịrị nwoke ọ bụ ya bụ nwatakịrị nwoke ga-aga ọjị biko ka anyị na-eme omenala igbo dịka o si wee kwesị ka anyị wee na-ebi ogologo ndụ na-arụ isi ike ọgwụ ka ọra m n'ọnụ daalụ na ụmụnne m igbo bụ igbo mma mmanụ anyị abịakwala ka anyị si abịa n'ụbọchị nke tata na omenala igbo anyị ga-ewetara unu iri ji ọhụụ ndị igbo bụ ndị ejiri omenala mara n'akụkụ obodo naijiria niile ọbụnadị n'akụkụ obodo ndị ọzọ dị n'ime ụwa ọ bụ emume ndị a jupụtara n'ala igbo na-eme ka ala igbo na-ekpo ọkụ site n'afọ ruo n'afọ ọ na-emekwa ka aṅụrị jupụta ndị igbo obi otu n'ime emume ndị a bụ iri ji ọhụụ iri ji ọhụụ na ala Igbo bụ ihe bara nnukwu mkpa na omenala ọ dịghị onye nwere ike ikwu mgbe ọ na-amalite mgbe ọ malitere ma ihe doro anyị anya bụ na anyị na-eme ya n'afọ kwuru n'afọ ọ dịghị afọ a na-echefu ime iri ji ọhụụ gịnị bụ iri ji ọhụụ omenala niile n'ala igbo nwere ihe kpatara eji eme ya n'ihi na ndị igbo kwetara na ihe ukwu anaghị ada n'ala gbara aka aja iri ji bụ emume dị n'ala igbo a na-eme kwa afọ kwa afọ maka ikele chi kere ji ekele otu o siri mee ka ji ha kọrọ n'ala ruo nne nke ọzọ bụ ka ha nabata ji ọhụụ ndị Igbo kweere na ọ bụrụ ma emeghị emume iri ji ọfụ na ji agaghịkwa amịta n'ala ọzọ na owu ga-abata n'ala owu ka ndị oyibo na-akpọ femin ụwụ ma ọ bụ ụwụ na ọ ga-abata n'ala ọ bụ ihe ndị a mere eji eme emume iri ji ọhụụ emume a bụ iri ji nwere aha dị iche iche n'ala Igbo n'ụmụahịa na Afikpo maọbụ onwere ọ bụ iri ji ọhụụ ka ha na-akpọ ya n'arọ ndị ọgụ a na-akpọ ya iti ogidi n'ide mmiri a na-akpọ ya ịlọ mmụọ ndị Udi Ọnịcha na-akpọkwa ya afịa ọkụ mgbasị ahụ ụfọdụ ji ekene chikere ji a na-akpọ njọkụ maọbụ fiajiọkụ maọbụ ajọkụ ji ihe ndị a bụ chi enwere na ha kere ji dịka m kwuru njọkụ fiajiọkụ ji maọbụ ajọkụ ji oge emume iri ji bụ mgbe nwoke ọbụla wara akwa na-eji ekele nna nna ha wụrụ awụ n'ihe ọma niile ha mere n'ezinụlọ ha emume iri ji n'ala Igbo na-ewu ewu ebe dị ukwuu ọ na-abụ oge ụmụnne ikwu na ibe ji alọta bịa hụrụ ihe na-eme n'obodo ha ndị pụrụ mba na-alọtakwa n'oge dị otu a ha nọkarịa ya na ụmụnne ha ekwukarị okwu nwee aghọrị ghụọ rie mana e nwere nkwado dị iche iche a na-akwadoro iri ji n'ala Igbo nkwado iri ji ọhụụ dị n'iche iche site n'obodo ruo n'obodo dịka ịma, emume ọbụla n'ala Igbo na-enwe nkwado dị iche iche a na-akwadoro ya ndị Igbo nwere oge ha na-eme emume ọbụla n'ihi nke ọ dịghị emume ọbụla a na-abụ na mbụ n'ọtụtụ ebe n'ala Igbo iri ji ọhụụ na-abụ n'ọnwa asatọ n'afọ n'ọnwa asatọ n'afọ n'ọtụtụ ebe emume a na-ewegasị ụmụ irighiri emume ndị ọzọ a na-eme tupu ruo ụbọchị a ga-eri ji ọhụụ kpọmkwem emume ndị a na-abụgasị ife arụsị dị iche iche iji kwado maka iri ji ọhụụ dị ka ịkpa nkwa ite nsị ịchịpụ ji n'obi na ịnwa ji a na-eme ndị a n'ọsọ ihe ite ukwu na ụmụchi na ụmụ ụmụakọ dị n'agụ ata na n'ebe ndị ọzọ dị n'ala Igbo na arọ ndị izu ọgụ obodo ọbụla dị n'ala Igbo na-eme ya ụbọchị masịrị ha na otu ha masịrị ha si eme ha Mgbe oge iri ji bịawara nso, ndị isi mmụọ obodo na-akwa ekwe mee ka ndị obodo mata na emume iri ji elutawala nso. Ebe ahụ ka ha ga-agwa ndị obodo ụbọchị dibịa afa gwara ha na ọ ga-abụ. Tupu ụbọchị ememe iri ji ọhụụ ahụ eruo, ọ na-abụ ụzọ chọrọ njọkụ ji aja nke ya, a na-ebu ụzọ chọrọ ji njọkụ. chi njọkụ bụ chi ji aja nke ya tupu eriwe iri ji ọfụ ndị obodo na-enye onye isi mmụọ ha ego ọ ga-eji zụta ọkụkọ na ihe ndị ọzọ eji achụrụ njọkụ aja ma ọ bụ okwu onye isi ala ga-akpọrọ ndị okenye na-enyere ya aka n'ihu mmụọ ahụ mgbe ha na-aga ha na-agụ egwu dị iche iche ha na-agụ n'imi n'imi ada eji ọnụ ha agụ egwu ahụ n'imi n'imi ka eji agụ egwu awa mgbe ha hụrụ n'ihu mmụọ ahụ ha gbuo ọkụkọ ahụ chụọ àjà ha otu ha chọrọ ime ya mgbe onye isi mmụọ ga na-atụpụ mmanya n'ihu mmụọ ahụ ọ na-ekwu okwu dị iche iche ife arụsị ahụ dịka njọkụ ukwu anyị ekele gị ha na-aza ya ise o Oyi ukwu na nwa ọha mma mma ise anyị wetere gị nri ise ka ị buru anyị ụzọ rie ise ọ bụrụ na ụmụ gị rie ji nyere anyị ise o gbochiere anyị ọla niile ise ka ihe akụkọ anyị ruo nne ise ka anyị nwee nri o ise gbochiere anyị nwụọ ise n'emume iri ji o ise ihe ndị a niile ka ha ga-aza mgbe ha mechara ihe niile ha kwesịrị ime ha laa n'ebe dịka ụmụahịa mgbe ọ fọdụrụ abalị abụọ ma ọ bụ atọ tupu iri ji ọhụụ onye ọbụla ga-aga n'ọrụ ya gwute ji ọ ga-eji mee dote ya ha na-edote ji ahụ tupu ruo ụbọchị a ga-eme emume iri ji ọ bụ otu a ka ndị gboo si eme ya ikpo na Mbaise ọ bụ ụbọchị ahụ a ga-eme ime iri ji ọhụụ ahụ ka a na-egwute ji dịka nsi kwuo obodo ọbụla nwere ka ha si eme iri ji ọfụ nke ha mana ọ bụ ofu inye awa tupu iri ji e, e, eruo ndị Igbo na-aga ahịa zụọ ọtụtụ ihe e ga-eji mee iri ji ahụ n'akụkụ Afikpo na ebe ndị ọzọ ọ bụ naanị ji ka a na-eri ụbọchị ahụ ụbọchị iji ịzụ ahịa iri ji na-abụ mbọsi eji azụ ihe dị iche iche nwoke ọbụla wara akwa na-enwe nwa ajọ ọnụ achọ tupu ụbọchị iri ji ahụ eruo a na-akpọ ya igbufu ọkụkọ n'ama nke a bụ ihe a na-akpọ ya n'ụmụahịa o e nwekwara afa ndị ọzọ dị iche iche a na-eji ọkụkọ ọjị ji mmanya na akwa na ihe ndị ọzọ eme ya a na-ewere ọbara ọkụkọ ahụ fesa ya mmesekwa ya abụba ọkụkọ ahụ were mmanya ngwọ tụọ n'ebe ahụ mgbe e mechara nke a onye isi na-akpọkwa oku nna nna ya nwụrụ anwụ ọ palie egbe ya chi ya ọchịchị ọnụ egbe awa n'elu gbapụ ya kpim obodo ọbụla n'ala Igbo nwere ụbọchị ole ha na-ewepụta maka ememe iri ji ọhụụ n'ala ụfọdụ ụbọchị iri ji na-abụ ụbọchị nkwọ a na-emekwa ya ụbọchị abalị abụọ ya bụ nkwọ na eke n'ebe ụfọdụ ọ bụkwa ụbọchị orie ka ha na-eri iri ji ọfụ dịka nsi kwuo obodo ọbụla na-eme ya mbọsị ha ji efe chi iri ji ha chi ji ha mgbe ọbụla emechara ihe ndị a ewee kwadobezie iri ji ọfụ mana aga m akọrọ unu emume ndị ahụ a na-eme tupu ebido iri ji ọfụ dịka nsi kpaa afọ e nwere ihe a na-akpọ ịchịpụ ji obi a na-eme emume a ma iri ji fọ abalị asatọ emume a na-adị nkenke a na-eme ya na mgbede ụbọchị eke onye bụ ọfọ ezinụlọ ya ga-egwupụta ji anọ chiri ya chibaa n'obi ya ọ na-ejikwa ọjị na ose o nwere ihe ndị ọzọ o goro ndị ichie ma tụsakwa ya mmanya iji si ha na ya achịbala ji ọhụụ obi. mgbe o mesịrị nke a ọṅụsịa mmanya chisara ndị ichie o wee ruzie mbọsị anọ ọ bụrụzie mbọsị ịwa ji gịnị bụ ịwa ji n'ọsọ ihe ute ukwu ha na-emekwa emume a n'abalị anọ tupu mbọsị a ga-eri ji ma ọ bụ abalị anọ mbọsị ịchịpụ ji obi a na-akpọkwa emume a ihe ji ọkụ n'akụkụ Agwata. Ihe a na-eme bụ iweta ji, ose na ọjị, mmanya na otu oke ọkpa oke ọkpa bụ ọkụkọ. Onye isi ezinụlọ ọbụla ga-egbute akwụkwọ une akwụkwọ une une bụ banana gbubie ya ụzọ anọ a na-anwa ji ahụ ụzọ anọ tinyesie ha n'akwụkwọ une n'otu n'otu a na-etinyekwa mkpirisi osisi ogerisi n'ime nke ọbụla a na-etinyekwa ibe ọjị n'ime nke ọbụla a ga-ewepụta ọfọ ezinụlọ ahụ dobe n'akụkụ ihe ndị ahụ egbu ọkụkọ fesasịa ya ọbara ya n'elu ha niile ma tụsa ha mmanya a na efesekwa ọbara ọkụkọ ahụ n'elu ụkwụ ụkwa edotara n'obi maka emume iri ji mgbe nke a gasịrị ebube ihe ndị ahụ dobe n'otu ọnụ ama dobe otu n'ime obi dobe otu n'ihu ndị ichie dobe nke ọzọ n'elu nkwụ nkwụ ahụ na n'ukwu asatọ akwụbara n'ọgba abalị anọ ejiri mechie nke a o ruo iri ji ọhụụ ụbọchị iri ji ọhụụ ka anyị ga-ekwu maka ya kịta ụbọchị a na-eri ji ọhụụ na-abụ oke ụbọchị n'ọtụtụ ebe n'ala Igbo ndị ụfọdụ na-amalite nke a n'ụbọchị ahịa ha gasịa ma ndị ọzọ na-amalite ya n'ụbọchị ha kpọmkwem n'ụtụtụ ụbọchị ahụ ụmụ nwanyị na ụmụaka na-agba ụzọ dopechi ezinụlọ ha ọcha site n'ize ha ma ịrụ ahịa dị iche iche etechasịa ụlọ awa ọ bụrụ ya bụ na-akwadowe maka iri ji ọhụụ dibụ ụlọ ga-achịpụta ji ọhụụ anụ ahụ ọkwaye ọkwaye ha n'abụọ n'arọ ndị izi ọgụ ha na-akpọ ya ji nkwọ gaa nkwọ otu oke ọkpa chara acha ọjị na ose na otu ite mmanya nkwụ elu nkwụ elu ọbụrụkwa nkwụ ngwọ na-adịkwa n'ime abụ ahụ a ga-ebuga ihe ndị ahụ n'ihu ndị ichie mgbe bụ ụlọ jigechere nke ọma o buru akpa ọfọ ya ọdụ eyi na ọkwa nzu gaba n'obi ebe o dobere ihe ndị ahụ ụmụ nwoke ndị ọzọ nwekwara ike isoro ya gaa ebe ahụ mgbe ọ tụsịrị nzu n'ihu ndị ichie ọ gwọọ ọjị were otu ibe ya tụpụ ebe ahụ ọ ose na ọjị buo ya n'elu ọfọ tie ya n'ala gwa nna nna ya na ha abịa tọọ ọjị ọkụta ọkụ ite mmanya tụsa tụsa ya n'ihu ndị ichie gwa ha ṅụrụ mmanya ọ bụ oburu ji ọhụụ niile ndị ahụ bepụ isi ya tụpụ n'ihu ndị ichie o jide otu oke ọkpa ahụ hụnye ya mma na akpịrị wee debe ya n'elu ndị ichie ka ọbara ya fesa n'elu ha mgbe ọkụkọ ahụ na-eti pampampam ọ ga na-ekwu na-asị nna nna m bịa rienu ji ọhụụ ala bịa rienu ji ọhụụ ụra asị bịa rienu ji ọhụụ anyị ekele unu chekwaba anyị mgbe anyị na-arụ ọrụ anyị na-ekele unu otu chekwaba anyị mgbe anyị na-arụ ọrụ wee mee ka anyị nọkwara n'oriri anyị ga-eri ji ọhụụ ume emela anyị chịghachịgha obi emela anyị chighachia kwa afọ kwa afọ anyị na-eri ya iya yo okwusi ihe ndị nke a ọgbọ dee ya fịafịa mgbe nke a gasịrị ọkpọ ndị ezinụlọ ya ka ha bịa buru ihe ndị ahụ gasịbe ụmụaka ga-eburu ọkụkọ ahụ ga fọchasịa abụbọ ya na mbara ezi niile dị ebe ahụ o ji ọhụụ ahụ hụye n'obi mgbe nke a ghere a na-akpachasị ya tee ya mmanụ agbọkwara ya na ose ogiri na nnu a na-enwe otu ibe ibere ji ahụ kpọrisie ya iri iri wụsa ya n'iru ndị ichie ma gbapụkwa ụfọdụ n'ezi n'ebe ụfọdụ onye ọbụla ga-erite eri na ji ahụ ahụrụ ahụ ege ntị n'ebe niile a na-anụ akwa anụ dị iche iche ewu ezi na ọkụkọ ndị a ga-eji lee ndị mmadụ ọbịa ile anya n'elu a ga-ahụkwa anwụrụ n'elu ụlọ onye ọbụla ụzụ a na-ada n'ebe niile site n'ọkwa ose ihe ụkwụ tara kpọi dum dum dum dum dum n'akụkụ ide atọ ọ bụ iwu na a ga-esiriri ofe ede na ejula ụbọchị ahụ. A na-eme emume iri ji ọhụụ. Ha na-akpọ nke a ejiri eji arọ ihe. Ọ bụ ụbọchị ahụ ka ha na-eme emume ịrọkwa ekwu nke eji aha ekwu eji nri. A ga-amalite mgbe ahụ sibe nri ọhụụ n'elu ya. N'arọ ndị Izuọgụ, ọ bụ ụbọchị ahụ ka ha na-eme emume ihe ji ọkụ. A na-egbukwa ọkụkọ fesa ọbara ya n'elu ya. A na-abacha ji ọhụụ bebiri ya ọdụ ya tụpụ n'ihe ji ọkụ. Ndị ọgọ, ndị enyi na ndị ikwu na ibe na-esi ebe dị iche iche abịa maka ụbọchị emume ahụ. Onye na-abịa ọkpọrọ ndị ezinụlọ ya burukwa mmanya ebe niile abụrụ mmadụ mmadụ ọ bụghị n'ebe niile n'ala Igbo ka ezi ndị mmadụ ọbụla na-eribe ji ọhụụ a na-eri ya na-aṅụ mmanya na-akọrị akụkọ ihu abụrụ mmadụ niile ọchị ọchị otu ọbụla onye siri chọọ iri ji ya a na-enyekwa ya ụfọdụ na-achọ ọhụhụ ọsụsụ awaị Ma ọ bụ ji agwọrọ agwọ emechaa ụmụaka aba n'ama gagwube egwu ihe ngosi ndị ọzọ na-emekwa ka iri ji ọhụụ bụrụ ihe na-ekpo ekpo na-arọ ndị izu ọgụ ime mmụọ ụgbọgịrị n'akwụkwọ agụata n'akụkụ agụata ụmụ agbọghọbịa na-ejikwa oge ahụ gbaa egwu dị iche iche a na-emegide nke a ruo oge uhuruchi. Ndị ọbịa na-ala n'otu n'otu, onye na-ana ụbụrụ bụrụ ite mmanya efu. O were anụ ọkụkọ na ihe ndị ọzọ n'ihi na nri na-agbakasa. onyeisi ụmụnna ga-ebunyekwa ndị ụmụnna ya mmanya otu o nwere ike cheta na ọ bụ ụbọchị ahụ ka e ga-eji mara ka mmadụ niile emezikwara emume iri ji ọhụụ ahụ ka e ka esi ama ezinụlọ ọbụla ezinụlọ ọbụla ga-ewere kpakpanku abụọ ọkụkọ ha gburu chie isi ụmụnna ha iji wee gwa ya na ya mezuru emume iri ji ọhụụ otu a ka a si ama onye mezuru emume iri ji ọhụụ maka na e na-ewere na ndị awa na-ewetara obodo ihe ọjọọ mana ihe ndị a bụ ihe a na-eme mgbe gboo kedu ka iri ji ọhụụ dị kịta ọnọdụ iri ji ọhụụ agbanweela n'oge ugbu a n'ihi na ndị ụka nọzi adaghị emeruche ya otu esi emebu ya ihe dị iche iche abatakwala o mere na ji anaghị erukwe ka ji si eru anaghị akwanyere iri ji ọhụụ ugwu a na-akwanyere ya na mbụ n'oge ugbu a ụfọdụ ndị ụka na-emekwe iri ji ọhụụ n'ihu ndị ụka nke a mere anaghị akpọ arụsị ọbụla anaghị egbu ọkụkọ ọbụla kama ha na-ada were ji hụọ ji kene olisa bi n'eluigwe n'ihe o mere ha waa ya bụ ji nwere mmanụ sute anaghị emeruche ya ruo n'isi ka esi eme ya na mbụ gị nwa na-ege m ntị kedu ka unu si eme iri ji ọhụụ kịta Echere m na m akọwalara unu ihe niile maka iri ji ọhụụ o were nke nchefuru biko chetara m n'edemede ọ ga-amasị m unu dee m ka unu nhọtara ihe m nwere nwekwe ajụjụ dị iche iche unu bike dere m edemede a ka mbụ nwaada a na-akpọ mmiri chukwu biko nu ka emesịa agwụla kama dị aka echi n'ihi na echi adị agwụ agwụ ka nụ. igbo obi igbo ekele m unu ọzọ ọ dịkwa ka o si adị na mbụ taa taa n'omenala Igbo ihe anyị ga-ekwu maka ya bụ ọgbanje ile eme anya ị ga-ama na o ihe mma maka ya bụ ọgbanje ya mere m ji wee jee jụọ ajụjụ ole na ole na ndị tọrọ m jụọ ha gịnị bụ ọgbanje n'ihi na amụrọ m mgbe ekwenyeghị na a mana ihe a bụ omenala anyị nke ji nwayọọ na-ala nke a na-anaghị ezi maka ya na ọ bụrụ na ya ekwughị maka ya gịnị bụ ọgbanje ndị Igbo kwere na ọgbanje bụ mmụọ ọjọọ na-eme ka ụmụ mmadụ na-anwụ ọnwụ ike ụfọdụ kwenyekwara na ọgbanje bụ ụmụ agbara ndị na-abịa n'ụwa ghọọ mmadụ ma n'ihi nkwa ha kwere n'otu ha ha anaghị anọ ọdụ n'elu ụwa ndị ụmụahịa na-akpọ ọgbanje ntụmọnụ mmiri ndị ọrụ mba na-akpọ ya iyi ndị akụkụ olu olu ụfọdụ na-akpọ ya ọgbanuke ndị ọcha na-akpọ ya chendlin nke a gosiri na ndị ọcha kwenyere na ọgbanje ndị yoruba na-akpọ ya abiku Ọgbanje bụ ihe gbara agharị n'akụkụ ụwa dị iche iche. Tupu ndị ọgbanje abịa ụwa, ha na-ekwe nkwa ndị otu ha. na-ekwekwa ndị otu ha nkwa dị iche iche. Ụfọdụ na-ekpebi sị mgbe ha bịara ụwa na ha ga-alaghachi ala mmụọ na nwata. Ụfọdụ na-asị mgbe ha gụchara akwụkwọ, ha ga awụ ka ha ghara ịba uru ọbụla o nwere ndị na-ekpebisi mgbe ha kpatachara ego ha agaghị eru uru ego ahụ nwụọ ọganiru na-abịara ndị dị otu ọsịsọ ụfọdụ ndị nwanyị na-ekwe nkwasị na ha lụ na adịghị na ha ga-awụchu mgbe o nweghị nwa ha mụrụ amụ ma bụ baara di ha uru ọbụla ụfọdụ kwa na-asị mgbe ha mụchara ụmụ ole na ole na ha ga-ahụ hapụ ụmụ ha azụghị azụ ndị ụfọdụ na-asị na ha si n'afọ nne ha pụta ha agaghị anọfe elekere abụọ wee nwụọ ka ha wee nwa ndị mụrụ ha obi o nwekwara ndị na-anọ izu ole na ole tupu ha anwụọ ụmụ nwanyị ụfọdụ na-ekpebi na ha ga-anwụ mgbe ha na-amụ nwa Kedu otu esi enwa onye bụ ọgbanje? Ọgbanje ụfọdụ na-amarụ mma na-amarụ ala na mma tụmadị ndị nke a na-akpọ ọgbanje mmiri. O nwere ndị omume ha bụ ihe ime ara. Ụfọdụ na-eto ka omeji. O nwere ndị na-eketa so naanị ịrịa ọrịa site na mgbe a mụrụ ha. ọtụtụ na-enwe ọganiru na-acha ọkụ ma ha agaghị atọ atọ rie uru ha akụ ha ụfọdụ bụ ndị obi na-ajọ njọ mgbe niile mmadụ enweghị ike isi ma ọ bụ ihe a ma ọ bụ ihe a na-ebutere ha mgbakasị ahụ ha na onye ọbụla na-adị n'iro ha enweghị nsọpụrụ n'ebe nne na nna ha nọ o nwekwara ndị na-anọkata chịnwa ọchị enweghị isi na ọdụ mgbe onweghị onye na-akparịrị ha ụka ụfọdụ na-anọkata na-akparịta ụka mgbe ọbụla mmadụ anọghị nso ụfọdụ na-azụ oku onweghị onye na-akpọ ha ụfọdụ na-anọ na nkụja mgbe niile ụfọdụ tupu ha erie nri ha ga-ebu ụzọ tụpụ ya n'ezi ha na-eme ya mgbe mmadụ anọghị nso omume ndị a bụ ihe ịgbagharị na-eyi mmadụ egwu na-emekwa ka ndị ọgba ọgbanje ahụ nwee ntụgharị uche maka ọnọdụ ya ha ga-eje n'ụlọ dibịa ọgbanje ịchụpụ ịchọpụta ma onye ahụ abụ ọgbanje ndị dibịa ahụ nwere ụzọ dị iche iche ha si achọpụta ọgba nje ụfọdụ na-ele aka site n'itinye kọbọ n'obe aka onye ahụ ha lee ọba aka ahụ anya ha ga-ama ma onye ahụ ọ bụ ọgbanje ma ọ bụghị ya ọ bụrụ na onye ahụ ọ bụ ya dibịa ahụ ga-ewere ego ahụ ọ ga-eji wee mee ihe ịgbanwe ọgbanje ahụ ma ọ bụ ime ihe ịbọ iyi ụwa ọgbanje ahụ ọ bụrụkwa na ọ bụghị ya ọ ga-enyeghachi ndị ahụ ego ha si ha laa ụfọdụ dibịa na-eji akwa ọkụkọ ele ọgbanje ha tinye ya n'obe aka nwa ahụ ha ga-amata ma onye ahụ abụ ọgbanje ma ọ bụghị ya kedu otu dibịa si amata ebe ọgbanje liri ihe ụwa ya inye ụwa bụ ihe ọgbanje ji e, ekwe nkwa n'otu ya mgbe ụfọdụ ọ na-abụ ụfụrụ akị ọ bụrụ na ime ihe akị bụ eti nwa anya a na-ahụ ntutu isi mmadụ o nwere ndị na-abụ mkpụrụ okwute na-akwọ mụrụmụrụ ndị ụfọdụ na-abụ mkpụrụ osisi a kụrụ akụ n'ime ala mgbe ọbụla mkpụrụ osisi ahụ pupụtara n'elu ala ọgbanje ahụ ga-awụ ọ naghị eli ihe ụwa niile anaghị eli ụwa niile n'ala ndị bụ ọgbanje mmiri na-eli nke ha na mmiri ụfọdụ ọgbanje nke ha na-eli nke ha n'ala efu ndị ọzọ na-eli nke ha n'akụkụ osisi Ndị dị otu a kpebiri iri nke ha n'akụkụ osisi, ka osisi ahụ wee zụchitere ha ihe ụwa ha ahụ. Ụfọdụ kwa bụ ndị na-eli nke ha na-arụsi Onye ọbụla nke ya puputara n'ala ga awụrịrị Ndị dibịa ụfọdụ na-ebu ụzọ were ọgwụ tinye ọgba ọgbanje ahụ n'anya, n'ọnụ na n'imi, gwọọ ajụ bụ onye anwa n'isi. ha na-ewere obere mma mma nye onye ahụ si ya gosi ha ebe olili ụwa ya bụ ebe iyi ụwa ya dị oge ụfọdụ ọgbanje ahụ ga-agba ọsọ gosi ebe o liri ihe ụwa ya ndị ọgbanje ụfọdụ na-agba isi akwara jụ igosi naanị ma ekwere ha nkwa a ga-azụọrọ ha ihe dịka uwe akpụkpọ ụkwụ anyịnya igwe ma ihe ndị ọzọ ha chọrọ inwe o nwere ụfọdụ a na-emechara ihe ndị a niile ma ha tupu isi akwara si na ha agaghị egosi ebe ha liri ihe ụwa ha nke a gosiri na ha chọrọ ịnwụ mgbe ọ dị otu a onye dibịa ahụ ga-abara onye nje abụ nnukwu mba menye ya egwu ma ọ bụ tie ya ihe ga-eme ka o gosi ebe o liri ihe ụwa ya kedu otu dibịa si agba ọgbanje Mgbe ọ matara ebe ọgbanje liri ihe ụwa ya, Dibia na-akpọ dimpa aka siri ike ka ha gwupụta ihe ụwa ahụ. Ọtụtụ oge a na-egwute aka tupu ahụ ya. O were ndị nke ha na-anọ elu ala nso tụmadị ndị oge ọnwụ ha ruru nso. Ndị ọgbanje mmiri na-eli nke ha na mmiri nke mere na anaghị abọ ya abọ a na-akagbu nke ha n'ime ahụ mgbe a na-egwu ala a na-akpachapụ anya ka a ghara ịkụfu ihe ụwa n'aja na-amaghị ama mgbe ụfọdụ e nwere ike igwupụta ihe ụwa abụọ bụ karịa n'otu ọnụ ala ndị lekọtara nke ha ọnụ bụ ndị kpebiri na ha ga-anwụ otu ụbọchị n'ọnọdụ dị otu a ọ bụ nje ahụ ga-akụ iyi ụwa nke ya ma kpọkwa ndị ha na ya likọrọ iyi ụwa ọnụ e nwere ike ịgwa ndị we ha ka ha bịa bụọ nke ụmụ ha onye dibịa ahụ na-ewere ihe ụwa ahụ tee ya ọgwụ ụfọdụ na-arụ ya n'ọkụ tipịa ya ma gwerie ya ka anwụrụ ọ ga ewere ọgwụ gwakọrịta ya kechie ya werekwa akpụkpọ gbachie ya kpafee ya ebe awụrụ ọkụ ya ga èmesị ya ụfọdụ dibia na akàwa ọgbanje ahụ obe aka maọbụ egedege ihu nwere ihe ònwùwe ahụ egwere egwe tee ya. Nke a ga-eme ka ndị otu ya hapụ ya ha ga-ewere ya na onye otu ha ebe ọ bụ na ọ bụghịzi onye otu ndị ha kpebiri ihe ọ ga-eme n'ụwa dịka m kwuru na mbụ ndị ọgbanje mmiri nwere ụzọ esi egbochi nke ha dibịa na-enye agbara mmiri oke ọ na-ana iji wee mee ka mmekọrịta anya na nwa ahụ bie mgbe ụfọdụ dibịa na-ere ihe a ga-eweta dịka kobo asaa na narị asaa baby ejiri osisi tụọ, otu kalammanya mmanya ọtọ bịrịbịrị, efere ntakịrị, mgbaaka, ihe olu na akwa ọcha. Dibịa ga-achịkọta ihe ndị ahụ niile wụnye ha n'osimiri ma ọ bụ n'aka mmiri ọbụla o kwuru na a ga-eme ya. ọ bụ agbara mmiri na-enye onye ahụ nsogbu ka a na-enye oyiyi ya. mgbe a na-eme ihe a dibịa ahụ nwere ọtụtụ ihe ọ na-ekwu dị ka iyi agbara ahụ iwu ka o si n'ahụ ọgbanje ahụ wezụga onwe ya a na-egbu ewu ọcha maọbụ egbulu ọcha nwere ọbara ya saa ọgbanje ahụ ahụ n'ikpere mmiri a ga-atụnye ozu egbule ahụ n'ime mmiri oge ha na-esi na mmiri ahụ na-apụ dibịa ga-agwa ọgbanje ahụ ka ọ ghara ire anyị azụ ikwurịta ụka ọbụla agaghị adị wee ruo mgbe ha lụrụ na lụrụ n'ụlọ dibịa ahụ emesie dibịa ahụ ga-akarị ọgbanje ahụ ọgwụ n'ahụ ọgbanje mmiri na-anabi ụmụ nwanyị ịmụta nwa ma ọ ịlụ di ịhụ nwaanyị machara mma ọ gaghị alụ di maọbụ ọ gaghị amụ nwa mgbe dibịa mechara ihe ndị a ha ga-ebido nwee ezigbo mgbanwe n'ụzọ ndụ ha ihe dị iche iche na-adị ma ọ bụrụ ụmụaka kwere nkwa na ha ga-awụ na-anọghị ọdụ n'ụwa o onye nwunye ya na-abụ amụọ nwa ya awụọ ya bụ ume ọmụmụ ọ na-agba mbọ mata ma ọ bụ otu nwa na-abịa ụwa ahụ a na-amata nke a site n'ịka nwa ahụ ihe ịrịba ama na ahụ. mgbe ụfọdụ a na eto onye ahụ uyi n'ahụ a na ọ bụ otu onye ahụ n'ala ụwa a na-amanye ozu ya eriri kpụgharịa ya ebe niile emesịa a ga-eji mma gbujisịa anụ ya mkpirisi mkpirisi kpoo ozu ya ọkụ ma ọ bụ tie ya na mkpọmkpọ ọlụlụ a na-eme nke a ka nwa ahụ ghara ịlụ ụwa ọzọ ọgbanje bụ ihe gbara ngharịa n'akụkụ ụwa niile ihe dị omimi na ya bụ na dibịa na-eme ka ọgbanje na-adị ire. Ejeka mụ ụka ụfọdụ ma maọbụ amaka mụ akwụkwọ ụfọdụ erughị na ya. Nkwenye a ruru n'ala Bekee ruo ala Yoruba ruo ala Hausa, mba niile dị n'ala Igbo ọkachasị mba mmiri amaghị otu ya bụ ihe si bido. Ọ bụ ọgbara ụwa gharịa nke mere ọtụtụ ndị ji kwenye na ya kedu ihe unu na-akpọ ọgbanje n'asụsụ unu biko unu gwa m ka m mara ọgbanje ikwenyere na ya ka ọ na ikwere na ya ihe ndị a bụ ihe njupụtara na ajụjụ ụfọdụ m jụrụ siri m na enwere ihe dịka ọgbanje na ọ bụ ihe a na-akpọ sikụl sel kịta ka a na-akpọ ọgbanje mgbe ahụ mana n'akụkụ nke ọzọ ịmakwa na ndị ọcha kwenyere na ọgbanje biko ọ bụrụ na ị were gọgụl mee saachị chọpụta ihe a na-akpọ chenjilin chenjilin a bụ ihe dịka ọgbanje n'ebe ndị oyibo nọ ihe nke a ga agbajugo ya gosi gị na ọgbanje dị n'eziokwu biko gwa m ihe ị na ya ma ọ bụ kọrọ m otu akụkọ ịma maka nje nke a ga-atọ m iche onye ọma na-ege ntị ekele gị ọzọ ka ọ dị mgbe ọzọ anyị ga-ewetara gị ihe banyere omenala Igbo ka emesịanụ onye ọma na-ege ntị ekele gị ọzọ anyị abịakwana n'emume anyị ji amụta omenala Igbo. Ka ọ dị taa, anyị ga-akọ maka ịkụ mmanya, mana tupu ekwue m okwu banyere ihe nke a, achọrọ m ikene ndị na-age ihe m na-ekwu oge niile, ndị nke na-ahapụrụ m edemede dị iche iche otu ihe m na-ekwu si amasị ha. Biko ekele nge ekene onye dịka Maazị Chidebere jisie ike n'ọrụ ana m afụ ihe ị na-eme tata dịka m si kwuo na mbụ anyị ga-ekwu maka ịkụ mmanya omenala dị n'ike mmanya bụ ihe zuru Igbo niile ọnụ ndị ọbụla nwere usoro ha si eke mmanya nke ha onye na-eke mmanya ahụ hapụ usoro ahụ kee eyi otu o kwesịghị nsogbu apụta ndị akụkụ ụfọdụ na-akpọ ya ịkụ mmanya ndị akụkụ ọgwụ na n'Enugwu na akụkụ ndị ọzọ na-akpọ ya ike mmanya ma ọ bụ ịgba mmanya n'ọtụtụ ebe onye na-akụ mmanya ahụ gbapụta iko mbụ ọ ga-ebu ụzọ bunye ya onye butere mmanya ahụ ma ọ bụrụ na onye butere mmanya ahụ anọghị ya a ga-ebunye ya onye kasị metụta onye ahụ ya bụ nwanne ya ma ọ bụ onye kasị metụta onye ahụ dịka m si iko mbụ a ka a na-akpọ ọnụ mmanya ọ bụrụ na mmanya onye ahụ butere ehihie nne ọ ga-anọgido nwa ọsọ otu iko ahụ tupu ọ gbanye ndị ọzọ ihe dịka abụọ abụọ ma ọ bụrụ na mmanya ahụ hiri nne onye ahụ ga-aṅụrịrị ike abụọ tupu agba ebe ndị ọzọ ọ bụrụ mmanya eji edozi okwu ma ọ bụ nke eji agụda agbara ọ gbapụta iko mbụ ọ ga-ebunye ya onye isi agbara ma ọ bụ onye kasị okenye nọ n'ebe ahụ o wee gọọ ọfọ ndụ maka mmadụ niile ọ na-aga ọfọ a ọ ga na-atasa mmanya ahụ n'ala ndị mmadụ niile a na-ekwere ya ise maọbụ ọ bụ iya ya gosi anya bụ ọfọ ọ ga-awụfu nke fọdụrụ n'iko ahụ n'ala onye na-eke mmanya ahụ ga-agbanye ya iko mmanya abụọ ọ ga anụ tupu akụnyebere ndị ọzọ ọ bụrụ mmanya mmadụ niile tụkọtara ego lụọ n'ahịa ọ bụ onye na-akụ mmanya ahụ ga-ebu ụzọ wuo ọnụ mmanya tupu o kụnyebe ndị ọzọ ọ ṅụsịa ọnụ mmanya ebido kụnyewe ndị ọzọ tupu o ruo n'ike mmanya n'akụkụ ụfọdụ dịka ọlụ ọ bụ nwa dị ala na-aṅụ ọnụ mmanya ma ọ bụ olu mmanya ọ bụrụ na nwa dị ala anọghị n'ebe ahụ ọ bụ onye nwe ụlọ ahụ ma ọ bụkwa onye chere mmanya ga-aṅụ ya bụ ọnụ mmanya ọ bụrụ mmadụ butere mmanya ahụ bịa n'ụlọ mmadụ ọ bụ ya bụ onye ga-aṅụ ọlụ mmanya ahụ ma ọ bụrụ na nwa dị ala anọghị n'ebe ahụ ọ bụrụ na eji ọtụtụ iko wee na-aṅụ mmanya ahụ a ga-eburu ụzọ wee ruo otu iko gbajuo mmanya ahụ na-anwụgharịzi ya na iko ahụ niile tupu onye ọbụla ga-aṅụ ya n'ụbụla ihe eji ọfọ na n'akụkụ ọgwụ ọ bụ olu mmanya ka eji atụ mmanya ya bụ ịgụ ọfọ olu mmanya ka eji agwa ọfọ n'ebe ahụ ma n'akụkụ ọlụ ọ bụ ike mmanya ka eji atụ mmanya ha na-akpọ ike mmanya uge mmanya ka anyị kọọ maka nka gịnị bụ ike ma ọ bụ uge mmanya akụgide mmanya ya ruo n'ike ya onye ga-akụ ya ga-ebuli ya elu gwa ọha na eze na ihe a na-eri agwụla ọ bụrụ na mmanya ahụ juru iko kpụmkpụm. a ga-etu ya aha gwa ya na ọ bụ ya ji agbụ dị ochi ọ bụrụ onye anaghị ete mma ya, a ga-eto ya si ya na ọ kụrụ ya ka dị ochi ọ bụrụ na mmanya ahụ ejughị eju a ga-eme onye ahụ njakịrị dị iche iche agbapụ ike mmanya onye a na-ebunye ya bụ onye okenye n'akụkụ ọgwụ ngwo na n'ụmụahịa ụkwụ ya ahụ nwere ike ịwụ mmanya ahụ ma ọ bụ bitu ya aka bunye ya onye sọrọ ya ọ bụrụ n'akụkụ ọlụ na n'ebe ndị ọzọ okenye ahụ ga-aghọta mmanya ahụ ya ụfọ ya na ezigbo ike ya ya gọọ ọfọ ọgọsịa ya enwere nwanyị ruo mmanya ahụ n'ala ọ ga-erukwe ya otu ọ gaghị esi agbasa n'ala nke a ka a na-akpọ ite uze mmanya ịtụ uze mmanya ka a na-akpọ nke a e nwekwere nsọ dị iche iche dị na mmanya o gekwenụ ntị na nka n'ebe dị iche iche n'ala Igbo o nwegasịrị ihe agaghị eme n'ịkụ mmanya maọbụ ike mmanya nke ọ bụla unu na-akpọ ya maọbụ ịgba mmanya ewere ihe anaghị eme nke a gara mba niile nọ n'ala Igbo nke mbụ dịka otu omenala mba siri dị agaghị ahapụ onye ọṅụ mmanya agaghị ahapụ onye ọnụ mmanya ma ọ bụ ike mmanya ruru buru onye ọzọ mba nke a bụ arụ ịmara onye ọnụ mmanya ruru ihe ya mara onye ike mmanya ruru bunye ya anaghị arapụ onye nke a ruru bunye ya onye ọzọ nke abụọ anaghị adọkwasị mmanya n'ọkpụkpụ ọkpa were akụ ya a ga-adọkwasịrị ya na apata ma ọ bụ n'ikpere ụkwụ wee na-akụ mmanya ọ bụrụ na nke a mee ka bụkwa njọ pụrụ iche gekwe m ntị anaghị adọkwasị mmanya n'ọkpụkpụ ọkpa were na-akụ ya Nke atọ ọ bụrụ na a na-akụ mmanya a ga na-anagharị ya kwa mgbe ka ọ ghara inwe ike karịa mgbe ọbụla a narịrị ya edote ya ike n'ala tupu ekunyekwe ya iko emeghị nke a afọ nwere ike gbarụọ ndị na-aṅụ mmanya ahụ ada na-anyagharị mmanya otu otu esi anyagharị moto mba agụgharịa ya edote ya ike n'ala nke a ga-eme ka afọ ghara ịta ndị na aghụ mmanya ahụ ime nke afọ asagbuo ndị niile na aghụ mmanya ahụ onye nọkọta ije wụọ mmanya ụtọ fụ na afọ na-asụ onye nke afọ na-asụ onye nke onye ahụ amaghị akụ mmanya onye ahụ amaghị eke mmanya onye ahụ amaghị ịgba mmanya adagharị mmanya otu masịrị gị ka bụ arụ nke anọ bụ nwanyị na ahụ mmanya n'ebe nwanyị na-aṅụ mmanya n'ebe ndị nwoke nọ ọ ga-ehulata ala jiri aka abụọ wee jide ike ahụ na nwaanyị adịghị ji ụfụ aka anata mmanya mba ị ga-ehulata ala were aka abụọ jide ya bụ iko ị na-anụkwa <laughs> nke ise nwaanyị anaghị akụ mmanya n'ebe nwoke nọ mba nke a ama mme nwaanyị adaghị akụ mma n'ebe nwoke nọ nke isii nwaanyị adaghị atụ mmanya, ya bụ ịgụ ọfọ mmanya ya ka bụ arụ n'ebe nwoke nọ nwaanyị abido gụwa mmanya. ya a ga-akpọ nke a gịnị nwaanyị adaghị atụ mmanya n'ebe nwoke nọ chetakwa na ịtụ mmanya bụ ịgụ ọfọ mmanya nke asaa a naghị ebu iko mmanya si n'azụ nze bunye ya onye ọzọ arụ a naghị ebu iko mmanya si n'azụ nze bunye ya onye ọzọ a ga esiriri n'iru ya bufee ya ya bụ iko n'iru nze ka esi ebufe iko mmanya chetakwanụ nke a dị ezigbo mkpa ama nwee onye nze jesiri n'azụ ya bunye ya nke kwa arụ dị iche iche o nke a nwere nha a na-adara ya nke asatọ anaghị ebu iko mmanya n'aka ọtụtụ oge ma ọ bụrụ na otu iko ka eji eku mmanya ahụ ya na ma ọ bụrụ na mmadụ dum nọ n'ebe ahụ anụzughi otu ibe ya nụrụ, nke a ka a na-akpọ ekwaliti na mmanya onye ọbụla kwesịrị ikete oke onye ọzọ kete na mmanya anaghị anọkọta buru iko mmanya si izie ya si na ndị ọzọ agaghị agụ nke a bụ arụ nke iteghete a naghị agafere mmadụ buye oye ọzọ mmanya wezụga ma ọ sị na ya anaghị ahụ nke abụrụ na ị laiki ha onye ahụ na onye ahụ n'anya na ị na-ewesịrị ya iwe sị ka ị gafee ya awakwana nke awakwana nke awa anaghị agafere mmadụ buye onye ọzọ mmanya wezụga ma ọ na ya anaghị aghụ nke iri bụzi gịnị ụmụntakịrị anaghị eji otu aka ahụ mmanya n'ebe ndị okenye nọ ọ bụrụ na ị bụ nwatakịrị chọrọ ịgwụ ma chetakwa na mmanya anyị na-ekwu maka ya bụ ọkwa mmanya niile ọkwa nkwụ enu ma ọ bụ otu ọbụla o si akpụ ya na be unu ụmụntakịrị anaghị eji otu aka ahụ mmanya n'ebe okenye nọ ị ga-ejiriri aka ịbụ nke a na-egosi na ị na agwa ya ugwu ugwu bụ nkwanye nkwanye a na-akwanyere mmanya ugwu n'ala Igbo kedu ka unu si eme ya na be unu biko gwanụ m ka unu si agwa m ọ gwụkwanụ ka ọ ra m n'ọnụ n'ụbọchị nke taata ka emesi onye ọma na-ege ntị ka ọ dị mgbe m ga-ewetara unu akụkọ ọzọ maka omenala Igbo ka chi bụọ ụmụnne m anyị abịakwana n'ọzọ n'oge anyị ji amụta ihe bụ omenala ndị Igbo, dị nke ọ dị ka ụfọdụ na ya echefuola ha echefu taata ihe anyị ga-ekwu maka ya bụ ịhụ nwata eze ị nụla maka nke a enwere ike ọ dịghị ka ihe egwuregwu mana ịhụ nwata eze bụ ihe dị omimi n'ala Igbo ịhụ nwata eze anaghị agba aka ahụ nwata eze n'ọnụ nke a bụ ilu ndị Igbo na-atụ ilu a kọwakwara onwe ya na-ezipụta na onye izizi hụrụ nwata eze n'ọnụ ya mgbe ọ pụtara wekwara ihe oyiyi ọ ga-enye bụ nwata nwata amụrụ ọhụụ anaghị epu eze n'ọnụ apụta ụwa nwata ọbụla ụrụ eze n'ọnụ pụta ụwa a na-ahụ ya dịka arụ n'ala Igbo na mgbe gboo a ga-etufu nwata ahụ e, mmadụ asịkwala na nsịrị nke a bụ na-eme mgbe gboo ọ dị emezi kịta ọzọkwa dịka ibe ya bụ na nwata na-epu eze ọ naghị ebu ụzọ epu eze elu nke a bụkwa arụ ọzọ N'otu aka ahụ, dịka m si nwata ga-epu eze anaghị ebu ụzọ pụọ eze elu. Ndị Igbo nwekwara ya dịka ihe ọjọọ. Onye ahụ mekwara arụ. A na-asị mmadụ rụrụ ala, onye rụrụ ala pụrụ ezi elu, ka iwee wee ihe anyị na-ekwu maka ya. gị na ị pụrụ eze elu o gosi na ịrụọla ala na imetara nsọ ala dịere onwe gị nwata a mụrụ ọhụụ na-enwe nlekọta anya nke ukwuu nke ga-eme na ọ na-eto na ọ ga na-eto nke ọma ụmụaka a mụrụ ọhụụ na-epu eze na mgbe dị iche iche ụmụaka abụọ maọbụ atọ a mụrụ otu ụbọchị agaghị epucha eje otu mgbe ụfọdụ na-epu n'ọnwa asaa ndị ọzọ n'ọnwa asatọ ụfọdụ n'iri ndị ọzọ na-erukwa eze n'otu afọ na ụma mgbe nwata kwadoro ịpụ eze o nwere ihe arịma ama dị iche iche ọ ga na-emegasị nke ga-egosi nne ya na nwa ahụ na-akwado ịpụ eze mana ọ bụrụ na nne ya bụ onye na-ebido ịtụ ime ọhụụ o nwere ike ọ gaghị amatasị ihe opi na-afụ ọ gaghị ama na ọta akwụ kapịba ọnụ na o nwere ihe ọ na-achọ ikwu ụfọdụ n'ime ihe ndị ahụ bụ na afọ na-ebido saba nwata ahụ a na-akpọ ya afọ eze n'akụkụ dị iche iche ụfọdụ na-akpọ ya afọ igbi mgbe niile igbi ma ọ bụ ayụ ga na-akọ nwata ahụ ọkọ ọ ga-eji egbugbo ọnụ ya na-amị igbi ya ọ na-eme pịọm pịọm pịọm n'ọnụ ya a na-anụ mkpọtụ dị iche iche n'ọnụ nwata ahụ mgbe ụfọdụ nwata ahụ na-echi eze ya n'ihe ọbụla ọ hụrụ maka na eze nke a na-akọ ya ọkọ nke ukwuu nwachie nwanyị ga-amata ihe ndị a pụtara ọ ga-ejikara mara na nwata ahụ ejikerekwa ịpụ eze anya ga-abọkwa ya ka ọnwa omenala Igbo na-ezipụta na onye izizi hụrụ nwata eze n'ọnụ kwupụta ya ga-enyerịrị nwata ahụ oyiyi iji hụ ya eze n'ọnụ ya mere eji atụ ilu si na anaghị agba aka ahụ nwata eze n'ọnụ ndị ezinụlọ nwata ahụ ga-agbalịsi ike ịhụ na ha ekwupụtaghị na nwata ahụ epuola eze onye ọbụla ga-etinye ire ya n'ọbọ a ga-adọ ụmụaka niile a mụrụ n'ezinụlọ ahụ aka na ntị ka ha ghàra ikwu a ga na achọ onye ọ ga-abụ ọnụ ya ka esi wee nụ na nwata ahụ epuola eze. onye hụrụ nwata eze n'ọnụ maa ya ka ya ahụghị ya ọ dịghị iwu ọbụla ọ dara. Mgbe nwata chịpụtara eze mbụ. n'ọnụ ya, nne ya ga na-agbazi mbọ n'ịkụnye ya mmadụ ugboro ugboro ka e wee mara onye ga-ebu ụzọ si na ya afụkwala eze n'ọnụ nwa ahụ. Ma ọ bụrụ na o kụnye ya mmadụ o kụnyeghị ya mmadụ o nwekwara ike kuru ya na-eme ka nwata ahụ chịa ọchị n'ebe ndị mmadụ nọ. Site n'ụzọ dị otu a, ihe dị abụọ otu aghaghị imenụ mgbe nwata ahụ chịrị ọchị mkpụrụ eze ya kewapụ jaa o nwere ihe oke otu onye yiri mmiri ọkụ hụrụ ya kacha n'ụmụ nwanyị onye ahụ eti mkpu sị hei nwa epuola eze ụka agwụla <laughs> ụka agwụla ihe a na-achọ n'uke elu ahụla ya n'ụkọ ala nne nwata ahụ ntị ya dịzi ka okpu atụ ọ ga-asị eziokwu mgbe ọ sịrị eziokwu onye ahụ ga-amata ozugbo na agbụji mbe agbụji mbe n'eziokwu na ya bụ onye izizi na-ahụ eze nwa ahụ ọ ga-emenụ ka esi eme n'ihu nwata eze n'ọnụ n'obodo dị iche iche ebe ụfọdụ anaghị enweghị ya dịka oke ihe pụrụ iche onye hụrụ nwata eze n'ọnụ na-enye ya ihe masịrị ya nwere ike bụrụ ego uwe ọkụkọ ma ọ bụ onyinye ndị ọzọ dị iche iche o chepụtara n'uche ya ga-adị mma n'akụkụ Nnewi ihe ala ọzọ bụrụ obi anaghị emere ya emume pụrụ iche onye ahụ na-ewere ego nye nwa ahụ nke a bụ nke ndị ọzọ bụla ihe ala nnewi na obi. n'ebe ụfọdụ ọ na-abụ nnukwu oke ihe omenala nke bụ na enwere nkwenye kparagharị gbasara ya ha na-eche na onye hụrụ nwata eze n'ọnụ ga-emere ya emume ka nwata ahụ ha ghabeghị daba n'ọrịa dị iche mgbe ihe dị otu a mere a ga-agba mbọ chọpụta site n'aka dibịa ihe a ga-eme ka ọrịa ahụ wee laa ọtụtụ ọ ga-abụ ọkụkọ ka a ga-egore nwa ahụ kpaa afa nwa ahụ gote ọkụkọ ka e wee megharịa na afụkwala eze ya ọzọ Nke a ga-eme ka ọrịa nwa ahụ wee kwụsa, emeghị nke nwa a nwere ike nwụọ. Dịka m si kwuo, ihe a bụ nkwenye ndị Igbo na mgbe gboo. Nke ọzọ, ọtụtụ ndị mmadụ nwekwara nkwenye na ọ bụrụ na ajaghị nwata eze mgbe a hụrụ ya, nwata ahụ ga na-ata nne ya arụ n'ara mgbe ọ na-aṅụ ara. Mgbe ụfọdụ, nke a abụsịghị eziokwu n'ihi na onye a jara eze na-atakwu nwata na-ata nne ya arụ n'ara ndị azaja ya eze na-atakwu ọ bụrụ ụmụ ọ bụ ụmụ nwanyị ọ bụrụ na ịma ọ bụ ụmụ nwanyị na-ahụkarị nwata eze n'ọnụ n'ihi na ọ bụ ha ka nwee mmekọrịta karịa ụmụ nwoke n'ebe ụmụntakịrị nọ ụmụntakịrị a mụrụ ọfụrụ na ụmụ nwaanyị na-aka emekọta ọfụma karịa ndị ụmụ nwoke nke a mere o ji bụrụ ụmụ nwanyị na-afụkarị nwata eze n'ọnụ kedu emume mgbe a hụrụ nwata eze n'ala Igbo ọ bụrụ na nwata pụọ eze dịka m si kwu onye mbụ na-ama bụ nne ya nke a bụ ihe mere eme n'ihi na nne nwa na-eme mmekọrịta dị iche karịchaa onye ọbụla ya na nwa ya na-enwe nke ọzọ bụ na nna nwere ike na eji ugbo ma ọ na-eje ihe ndị ọzọ dị iche iche ọ naghị enwe oke efe na mgbe chi dị kama efe ọ na-enwekarị na-abụ n'abalị dịka m si kwuo n'akụkụ ọlụ agụ ata nkwere na mgbidi nne nwa ahụ ga-ekujere nwa ahụ onye ọ chọrọ ka ọ hụ ya eze mgbe onye ahụ ku nwa ahụ nne ya ga-agwa ya anyị amaghị ihe na-eme nwa ahụ n'ọnụ mgbe onye ahụ na-achọ ịmara ihe na-eme nwa ahụ ọ ga-ahụ eze nwa ahụ mgbe ahụ ọ ga-eti mkpu sị nwatakịrị epuola eze eriela m ihe ọma m onye ahụ ga-enye nwa ahụ otu nnekwu ọkụkọ nnekwu ọkụkọ bụ ọkụkọ nwaanyị ndị oyibo na-akpọ ya hen ma ọ bụrụ na onye ahụ enweghị nnekwu ọkụkọ ahụ mgbe ahụ ọ ga-ekwe nkwa inye ya mgbe ọ zụtara ya nwata ahụ wee ọkụkọ ahụ kpamkpam nwata ahụ wee ọkụkọ ahụ kpamkpam were onye ya na ya na-azọ ya dịka m were onye ya na ya na-azọ ọkụkọ ahụ chaa chaa nwata ahụ obie nwe ọkụkọ ahụ n'akụkụ ọlụ nne nwa ga-emesikwa kuru nwa ahụ gagharịa n'ogbe igosi ndị mmadụ na nwata ahụ enweghị eze ndị mmadụ ga-enye nwatakịrị ahụ ihe oyiye dị iche iche dịka aka si wee ruo onye ahụ ka abụrụ ozi mmanye ka abụrụ ozi ka onye bụ ụzọ wee fụ nwata ahụ eze mana ndị mmadụ ga-enyegasị nwata ahụ oyihe dị iche iche nke a bụrụ omenala ndị ọlụ na ngwa o nwere na Mbaise onye hụrụ nwata eze na-enyekwa ya ọkụkọ a na-akpọ ya ịkwa ịkwa ọkụkọ nke a pụtara na mgbe ọkụkọ ahụ bụrụ ụmụ ọkụkọ ahụ mụta ụmụ ndị ọzọ nwata ahụ na onye ahụ kwara ya ọkụkọ ahụ ga-ekerịrị ụmụ ya chetakwa ka m si kwuo n'ọlụ ọ bụ nwata ahụ nwe ọkụkọ ahụ kpọmkwem mana na ngwa o nwere na mba ise ọkụkọ ahụ mụta ụmụ ọ bụ ya na onye ahụ kwara ya ọkụkọ ahụ ga ekeriri ya ụmụ ya na ngwo dị na mpaghara ụdị ọ bụrụ na nwata epu eze nne na nna ya ga-akpọkọta ụmụntakịrị nọ ha ahụ mere ha oriri oriri a na-egosi ọṅụ nne na nna na-enwe na nwa ha etowego nke a pụtara na nwata bịara ezi ije ha ga-enye nwa ahụ ezigbo oyiye dịka ọkụkọ chetakwa e nwere ihe ịrịba ama dị iche ọkụkọ na-egosi na ịpụ nwata eze n'obodo m obodo m na nkanụ a na-akpọ ya inuwe ọkụkọ onye ahụ pụrụ nwata ahụ eze ga enuwere nwata ahụ ọkụkọ Omenala anyị yitewara nke ndị ngwa owerri Mgbe ọkụkọ ahụ pụrụ ụmụ, ya na onye ahụ nuwere ya ọkụkọ ga-ekerịrị ụmụ ya. N'Afikpo, o nweghị oyiyi ọbụla onye hụrụ nwata eze na-enye ya. Kama nne na nna nwa ahụ pụrụ eze ahụ ga-emerịrị ihe maka nwa ahụ ewezụga afọ ikpo n'ụsọ akụkụ niile nọ n'ala igbo na-enye nwa pụrụ eze ihe dị iche iche n'ihi na anaghị agba aka ahụ nwata eze ugbu a omenala dị otu a esizikwa ike onye hụrụ nwata eze n'ọnụ izizi nwere ike inye ya ego ka ya wee mezuo omenala igbo nke abụghị arụsị ịgụ arụsị ọ bụrụ na ịfụ nwata eze n'ọnụ ka obi wepụta ihe nye nwa awa ọ bụrụ na ị ga-ebutere ya ụlọ ma ọ mee nke a ma nke ọzọ ubere ihe nke a bụ ka ilu ahụ a na-atụ si na adaghị agba aka ahụ nwata eze n'ọnụ ka o nwee dị ire ọgwụ ka ọ m n'ọnụ n'ụbọchị tata echere m na o nwego ihe ị mụtara n'aka m banyere omenala Igbo na nkwenye dị iche iche anyị na-ekwenye na mgbe gboo na ka ọ dị kịta ọ gwụla ka ọ ha n'ọnụ onye ọma na-ege ntị aka m bụkwa nwaada mmeri chukwu ka emesịanụ